ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dị nrọ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị life wod redio ministri akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ụlọ Ugwueru nke dị n'ime Ibadan steeti ka ozi si eru unu nso n'oge dị ugbu a ka Chineke gọzie ọnọdụ anyị n'ụbọchị nke taa o anyị ngozi na aṅụrị na mkpughe pụrụ iche n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem n'ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-elebanye anya n'ime akwụkwọ oziọma dịka Jọn dere ozi ọma jọn isi nke atọ ga-agụ amaokwu nke iri na isii na nke iri na asaa akwụkwọ jọn oziọma dịka jọn dere isi nke atọ amaokwu nke iri na isii were n'amaokwu nke iri na asaa ọ sị n'ihi na chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya wee ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi n'ihi na chineke eziteghị ọkpara ya n'ụwa ka o kpee ụwa ikpe kama ka e wee site n'aka ya zọpụta ụwa ka chineke gọzie okwu nke onye anyị ndụ na aṅụrị pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem na ịga n'elu isi okwu anyị taa bụ ịfụnanya chukwu ịfụnanya chukwu ya bụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị matara na enwere ịfụnanya dị iche iche n'ime ụwa ndị nọ n'akụkụ gị ma ndị gị na ha bi n'ezinụlọ maọbụ n'agbata obi maọbụkarị n'obodo ha ga-egosi ịfụnanya dịkwakwa ụfọdụ ha dị ka etu ha siri mmatadebe ma ọ bụkwanị etu akparamagwa ha ma ọ bụ ka isi wee meso ha omume si wee dị ụfọdụ ga-emeso gị omume ma ọ gosi gị ịfụnanya maka na ha na-erite ihe n'aka gị ụfọdụ ga-egosi gị ịfụnanya maka na gị na ha bụ agbata obi maọbụ na gị na ha nọ nso maọbụ na o nwere ihe gị na ha nwekọrọ ọnụ ihe ndị a niile na-egosi ọbụnadị ihe mmadụ pụrụ ime dịka mmadụ ụfọdụ ya abasịkwana agwa ma gosi gị ịhụnanya n'ihi na onye nwe nke a taa echirile ka o wee nwee ike nataga nke o ji nye gị ma ọ nke ihe nne efu na ihe ndị a ụfọdụ na-akpọzi ya n'iwere nke a iri eme ego o juziri ụwa taa n'ihi na o nweghị onye chọrọ ịtụfu ndụ ya maka ihe gbasatara onye ọzọ onye ọbụla na-agazi ụzọ na ụzọ nke aka ya na mmasị nke obi ya na mmasị nke ya mana onye elegere ya ma onye jụrụ ajụjụ ọ sịghị nọ ịhụnanya ka ya na-egosi emere n'akwụkwọ jenesis akwụkwọ mbụ mgbe ken kpọrọ nwanne bụ ebel si ya ka ha gaa ọbụnadị ịga gafe n'ebe ha bụ iji eme ihe ịkpa nkụ ma bụ oge ọ chọrọ igbu ebel ọ kpọrọ dị ka nwanne ka ha pụọ n'ebe zuru ezu mana ebel si maka ịhụnanya nke nwanne na nwanne mana mezie ka anyị mata na mgbe ha pụrụ n'ebe dị anya na ken gburu nwanne ya bụ ebel maka gịnị maka ajọ obi na chineke nara aja nke ebel nke ọma ghara ịnara nke ken amana o nwere ajọ obi n'ihi na ihe ndị a abụghị a na-ahụ anya kama ọ bụ ihe a na-emeso n'omume ken wee bụ onye gburu ebel ilezi ya n'ụwa dum anyị nọ efu na n'ebe a na-azụ ahịa n'ebe a na-agụ akwụkwọ n'ebe a na-eme ihe niile dị iche iche ọrụ niile nke ụwa ụfọdụ ihe ekpuchi ajọ omume ha na na ha nwere ịhụnanya na-achọrọ imere ihe nke a n'efu ma matazie na mgbe n'ikpeazụ na ọ bụghị etu ahụ enwere akụkọ gbasara ụmụ nwanyị ndị a na-akpọ ka eje mba ofesi n'ụdị na-achọrọ inye ha ọrụ agụgbuo ha ghọrịa ha na bụ na akpọrọ ha pụọ ebe dị anya mba ofesi na-enye ha ọrụ dị iche iche nke a nwere ike ịrụ wee dozie ndụ ha wee kpatakwana ego nke a nwere ike iji wee azụ lata wee dozie obodo ha mana ha rụzie ofesi ahụ ụfọdụ ha ka a na-etinyezi n'ọnọdụ ịgba akwụla n'ọnọdụ idina nwoke ka e wee ebe ahụ ka ha ebe na-akpata ego na ego a ha na-akpata abụkwa ego nke ha nwere onwe ha ya enwe nọọ ego nke onye agha kpọrọ ha pụni ya na-anakọrọ ha ha nwa bụrụzie ndị eji wee mere ngwa ọrụ nke na edinezi nwoke oge ọbụla a na-anakọta ndị ọzọ ego ndị ọzọ na-alụ ọrụ ọrụ rụrụ arụ mana mgbe a kpọrọ ha na mbụ ihe a gwara ha bụ na a chọrọ inyere ha aka ka ndụ ha wee dị mma ihe ndị a niile na-egosi gịnị na-egosi ajọ obi mmadụ na ịhụnanya nke ekpuchiri ekpuchi mana lekene anya ebe anyị gụpụtara n'akwụkwọ nsọ ọ na-egosi anyị na chineke hụrụ ụwa n'anya karịa o wee nye naanị otu nwa ya nke ọ mụrụ bụ jizọs kraịst ka onye ọbụla nke kwenyere na ya ghara ịla n'iyi kama ka onwe ndụ ebighị ebi ile anyị efu na e ọtụtụ ịla n'iyi na oge nke anyị azị ịla n'iyi ise n'igbu mmadụ ịla n'iyi ise na azụmahịa ịla n'iyi n'ụzọ jupụtara ebe niile ma chineke anyị adịghị etu a chineke anyị bụ onye obi ebere chineke anyị bụ onye obi omiko chineke anyị bụ onye amara o naanị jizọs kraịst ka onye ọbụla onye ọbụla ịbụ nwoke ịbụ nwanyị ịbụ okenye ịbụ ụmụaka Eguru akwụkwọ ibu iti ibu onye ọcha ibu onye ojii ị nọ n'elu ka ị nọ n'ala nọ na mba ofesi ka ị nọ n'obodo ihe a na-egosi anyị na chineke bụ chineke nke ezie ọ dịghị akpa agwa ka mmadụ naanị ndị nke nabatara nwa ya nke o nyere n'efu n'obi ofu naanị onye nabatara ya anyị ga-afụ ịfụnanya nke chineke a naanị onye nabatara ya anyị ga-enweta ịfụnanya nke chineke a n'ihi na ịnweta ịfụnanya nke a ọ ga-abara gị uru ọ ga-eme ka ị pụọ n'uru ọ ga-eme ka ị kwudosie ike n'okwe ọ ga-eme ka ịba uru nye obodo gị n'ezinụlọ gị n'ebe niile nke ịnọ enwetago ịfụnanya nke chineke jizọs kraịst ọ bụ onye na-achị achị n'ime ndụ gị ịnabatagwo dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na imeghị nke ọ bụghị nwebe na jizọs kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ị gaghị enwekwa ike ịfụ mmadụ ibe gị n'anya dị ka etu Sineke chi wee fụ ụwa o kwesịrị na onye ahụ nyere gị ịfụnanya na ọ bụ na ịfụ ya n'anya gụnwa na onwe gị enwekwa ịfụnanya n'ebe mmadụ ibe gị nọ na n'ebe chineke nọ n'ihi na ihe a bụ ihe chineke chọrọ n'ebe mmadụ nọ ka anyị nwee ịfụnanya fụrịta onwe anyị n'anya wefụkwana chineke n'anya ka anyị wee were ịfụnanya nke a wee jere chineke ozi were ịfụnanya nke a wee lụọ ọrụ dịka o si wee kwesị were ịfụnanya nke a wee hụrịta mmadụ ibe anyị na ime ka obodo anyị na ezinụlọ anyị n'ebe niile nke anyị nọ n'ụwa bụ nke nwere ihe wee bikọta dịka etu Chineke wee chọọ mgbe anyị na-eme nke a anyị ga-enweta ngọzi pụrụ iche anyị ga-enweta ọganihu pụrụ iche anyị ga-enweta mbawanye ụba pụrụ iche n'ihi na ihe ndị a niile bụ n'aka Chineke ka o si abịa ọ bụrụ na Chineke dịka onyinye nke chineke nyere n'ime jizọs kraịst ọ bụrụ na ịnabatabeghị jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ihe a bụ ohere nke dịrị gịnị iji wee hulata isi n'ebe ọ ị nọ iji wee nara ya nke ọma n'ihi na ugbu a bụ oge anara mmadụ nke ọma oge na-abịa mgbe ị gaghị enwekwa ohere a ma kịta nwere ohere a achọrọ ka ị hulata isi n'ebe ọ ịnọ ị nọ n'oge dị ugbu a ka ị na onyinye nke a nke chineke nyere n'efu n'ihi na ọ sị na abịaghị ikpe ụwa ikpe kịta ọbụbụ n'oge ikpe kịta bụ oge amara oge a na mmadụ nke ọma ekwela ka oge a gafee gị welata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a si chineke na-edagha iwu mana kịta na uwe azụ ọbụla dị ịnara dị ka onye nwe gị na onye nzọpụta gị ọ ga-emere gị ebere ọ ga-emere gị amara ọ ga-akagbu afa gị na aka na akwụkwọ nke ọnwụ deba afa anyị na akwụkwọ nke ndụ onye nwe na chineke anyị onye nke pụrụ ime ihe niile lee ụmụ oru gị ndị a ndị nke isi ọbara dị ji nara okwu gị onye nwanyị ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mere ha ebere mere ha mara ka ha wụrụ ndị ga-eketa oke na ala eze gị ka esi wee kwe na nkwa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen gụnye mere nke a ekele dị chineke n'ihi na ị nabatara jizọs kraịst ka onye nwe gị na onye nzọpụta gị jidesi ike n'okwukwe kwudosi ike n'ịgụ akwụkwọ nsọ nke chineke kwudosi ike n'ige ntị n'okwu nke chineke kwudosi ike na esonyewere were ndị ndị nke kraịst na ịmụta akwụkwọ nsọ na ịkarịta ụka na ịkparịta ụka na isokwa na ọbụla na ịgbasa ozizi ọma mgbe ị na-eme nke a ị ga-abụ onye a gọziri agọzi karịa ka etụbara anya n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen matani n'olu ya na-abịara nso n'ụlọ ọrụ ndị Life Word Radio ministri unu nwee ajụjụ ma bụ akụkọ mgbaama ama na mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo onye dị ya nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe amen